shianụ this vidio achọrọ ka ndị otu matayas ma ndị omenala ụzọ eziokwu ma ndị afiru na ha wụ advocate ka ha wụ ịghọtago ka mmadụ ife ha nwere to say this is direct kono no direct from that same native doctor matayas ezako arrestri february this year a na-akpọ arụzi egwu global ka unu nụ ka that man kọwara unu ka experience ya si wee du n'ije anya na matayas jeru ịghọtago because a na aka onye ji wee tụ ka anyị e ji wee tụrụ ya ịghọtago there is no peace for the wicked there is no peace for the wicked whatever you do will come back to you there is no way there is no way ịghọtago there is no way ihe atụ akpa rice mee expect ka ịfụ akpa beans so nya onye bụ ụzọ wee gosi anyị that actually you can use police to seek for justice because na this guy gwara ya na ya ya 20 demons ịghọtago ọwụrụ na na ọ ha to egwu spiritual things Okay, Shelu, echeru that 20 demons bịa ozie no onwe 20 demons ahụ merie anyị we so if you cannot wait for arụsegwu global to, to, to, to fight him spiritually he ran physically to go and use police to arrest him why will he be waiting for physical fight from evangelist ebuka and na on the pastors go now the question is who is fooling who eh? watch this video ọ mụ na-ekwu igbo bụ igbo igbo bụ igbo mma mmanụ ọya abalị nwoke ọya abalị nwaanyị o nwere iwe njem maka enwe abịa this morning maka na mbọsị ụka gara aga ka anyị nọ bụ na Facebook ebe emeli Mathias arrest Mathias eji ofense akụ ebe emeli arrest bụ ndị ndị e, polisi ndị mmadụ na-ekwu na-ekwu ife dị iche iche ndị mmadụ na-akọ mana ihe nwere ka m gwuo n'okwu ahụ bụ hụ na amawa na on February this month this year February this year 14 Febụwarị ka m nọ na be m Mathias Ezeaku weli polisi bịa bụrụ m mgbe egwu global ụmụ na-ekwu o ji polisi bịa bụrụ m bụ Matias Ezeaku maka gịnị ka o ji wee bụkwalụ m ibe o ji wee bụrụ m bara m gwara ya na ọ bụ na ọ wepụrụ aka n'ihe na-adịrọ mma na ọ na-emeso nke dị mma na ya na-egwunyere ya mana ọ na-eme nke dị njọ na mba ese ndị 28 months ekwuro m na mma eji mma wee gbuo Mathias Ezeaku ekwuro m na mma eji egbe gbuo Mathias Ezeaku Mathias Ezeaku wee kwuo ndị polisi bịa buru m buru m jebe CID ọ bụrụ na ọ bụrụ maka ndị ndị nke m maka kọntaktị m nwere na ebe ọ chọrọ ka ọ kpalịa m wee ruo na na steeti ID wee bom alikeshọn dị iche iche o gboro m kidnapa o kwuru na na na na na mụ sendịrị ndị mmadụ ka e kidnapụ anya iwe o ji ọnya wee kwu na police steshọn CPS dị too much na-ebo m allegation ebubo dị iche iche obolu m mana mụ netụrụ anya wee raliberi na awụnyeli chukwu raliberi na awụnyela robunagwụ raliberi na awụnyeli ndị ichie raliberi na awụnyela aja ana maka na onye ọbụla e na-egburu nwa ọnwa ma ọnwa na-eti ihe ọbụla ị na-eme mmadụ n'ụwa a mara amali na ọ ya anachietalị gị isi ka imegide mmadụ na nkịtị isi ka ime mmadụ na ekalili ya isi ka ime mmadụ na-eke enwe pawa mara ama na kama we come for you ọ bụrụ na m sọpọtụ ka eh, ndị kpoli akpụlịa adịrọ m sọpọtụ fọ ndị meliares ka akpụlịa but even imere mmadụ it must come for you onye na-egbu mmadụ ogbugbu ka ị e na-egbu ya onye ji polisi akpụ mmadụ polisi ka eji akpụ ya mgbe ahụ o mere m arrest o filiri nọ ka o mee m intimidation mana ọ mara na ọ na-agwa ndị ọzọ ọ na-enye ndị ọzọ pawa to come and arrest him also because ọ na-ekwu to many people ọ na-ekwu to many na-ekwu ibe dị iche iche about many people and no one arrested him obere okwu ka m kwuru n'isi owere polisi bịa owere polisi bịa ka ọ silence ya mụ ka o mechie m ọnụ gomeli aligeshọn dị iche iche polisi abịago ka ebuli ya mbọsọ sendịrị m ndị polisi bịara buru m ajụrọ m na mbe soro polisi emere m isi ike polisi bịara ebe a they come to, to arrest me and I, I jejely dem them I folo them to CPS ka mmadụ ibe ahụ mere ejiwa bịa mkpụ m a na-agbarolu polisi ọsọ n'ụwa ọ bụrụ polisi bịa ịkpụ gị ịgbawa ọsọ onye na-agba ọsọ polisi bụ onye mela ajọ ibe onye ọbụla na-agba ọsọ polisi onye ọbụla polisi bịa ka ọ ma arrest n'ụwa o wee jụ ọma nso polisi onye nwe is a mana ọ bụrụ na ihe na-eme na ịmana the of yourself polisi bịa ịkpụrụ gị were nwa yi so ndị polisi ije dị ije mara ihe na-eme na ije mara ihe ji maka e wee chọta gị ọtụtụ ndị bụrụ bụrụ ndị ndị ori maọbụ ndị ọbụla bịara ịkpụ gị soluba jere ndị ka ije mara ihe imere ọ bụrụ ka imewe isi ike a na-emere gọọmenti isi ike a na-emere gọọmenti isi ike he arrested me and take me to cps uh, eh, to, to, to state cid ọ mara 5 minutes ndị ndị polisi ji wee buru m ebe a anyị kere ndị lu cps eh, eh, state cid ọka o jee na peji postuo na mgbe gbarụzi egwu with my 28 demons are inside cell while na m abara na cell now it is his turn to enter cell ọkụ gị ya amen days ka ọ ya now onye ọbụla ị chọrọ ka ime mmadụ e na-egburu nwa nwa ma ọnwa na-eti onye ọbụla ị na-eme ebe n'ụwa ụzọ cheke bagrand onye anwa cheke ọgwụ ya n'azụ cheke ọgwụ ya n'azụ maka na onye nwere grace ibe tagbuo oge from the day imeli onye onye ya na mmụọ ya so ibe onye ya na ndị ichie so onye ya na ndị ana so from ụbọchị ahụ imere ibe wee gawa ka ihe ebido wee adawa ada from ụbọchị ahụ ka ibe mgbu gị ebido from ụbọchị ahụ ka nsogbu gị ebido ọ bụrụ gịnị ka m ji wegwuo wee bịa laif a n'ụtụtụ a ibe nji bịa dis laif ihe ọ bụla ị na-eme n'ụwa a ihe ọ bụla ị na-eme n'ụwa a cheki anya ọfụma cheki anya ọfụma emena mmadụ na-ekalịrị ya emere mmadụ niile nwere pawa because na chukwu na-enene mmadụ enene tupu onye mmadụ pawa chukwu nye gị pawa iwe misuse dị pawa chukwu anara gị pawa gị ọkwa ifuru ya ọ bụrụ na arụsị egwu global gwara ya na oye sendịrị ya 20 demons ịghọtago ọ na-atụ egwu 20 demons wee jekpọrọ ya polisi ịghọtago mana ọ na-agwa Ebuka Obi na ndị chọọchị na ha ga-esend e, e, e, Jizọs Kraịst to him instead of iji polisi bịakpụrụ ya on A4 now Wadone. On A4 now do I have always told people that when you set your standard, just know that that standard can never be changed simply because you are the one who is involved now. Simply because Lorutego Nasaidego, Egotago, how you make your bed, so shall you lie on it. Eh? So shall you lie on it. I have no single pity for Matthias. From the well as in those way, continue on the 18 na-etiri mkpu bọsụ oge ọnụ unu chọrọ ka etidebe mkpu a fesi anyị ahapụ ya fesi ya nọ datin daalụnụ